AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị na-ege ntị ndewonu unu abịala eji m aka na ezinụlọ dị nke ọma ana m ekele Chineke ekele n'ihi na akwụkwọ ozi ọtụtụ n'ime unu m na-anata na-akọwara m si na ahụ dịzi ha mma ugbu a na a na-esoro ntụmaka niile nke anyị na-enye na ihe gbasara nụ ahụike ahụ wee dị ha mma n'ịchịkọta nke izu ụka nke a ọ bụrụ sị na ọ bụ ugbu a ka anyị na-anụ olu anyị anyị amụọla ọtụtụ ihe n'izu ụka nke gbasaranụ iwu nke akwụkwọ nsọ nyere anyị bụ otu anyị ga-esi nwee ike na-eri nri ma ihe ndị anyị kwesịrị iri ma ihe ndị anyị na-ekwesịghị iri ngwa gee ntị ihe ndị nke anyị mere nke mbụ anyị lebara anya n'ihe gbasara nụ ogige iden nke bụ nri nke e nyere site n'oge nke iden nke ị ga-agụta site n'akwụkwọ jenesis nke mbụ isi iri abụọ na itoolu Genesis 1:29 ebe ahụ bụ ebe anyị hụrụ si na Chineke si lee enyewo m gị ọbụnadị mkpụrụ osisi niile ka unu wee nwee ike were ya mee ezi ihe werekwa ya rie dịka nri mana ajụjụ abụrụ mgbe mmadụ mbụ ahụ bụ Adam pụtara wee biwa obibi dịka onye Chineke kepụtara kedu ihe mbụ o mere adam bụ onye o nyere ikike ka ọ bụrụ onye ga-elegide ogige nke iden adam bụ onye na-elegide ogige ahụ ma na-erikwa mkpụrụ nke si ebe ahụ n'ihi na chineke bụ onye nyere ya mkpụrụ osisi ndị ahụ ka ọ na-eri ma gwakwa ya msisi nke ọ na-agaghị eri mana ajụjụ abụrụ kedu ihe merenụ mgbe adam dachara mgbe adam mere mmehie wee nupụrụ chineke isi site n'aka nwunye ya bụ eve chineke bịara bịa abụọ ala ọnụ nke merenụ na ogwu na uke bịara bịa tụpụtawa n'ala nke a bụ nke ga-agụta n'akwụkwọ jenesis isi atọ amaokwu nke iri na asatọ mana kekwana ihe gbasara nụ mgbe ahụ noa bịara arụ ọrụ chineke ụgbọ nke bụnụ mgbe chineke si ya ka ọ rụọ ụgbọ ebe ya na ezinụlọ ya na anụmanụ ndị ọzọ ga-abanye n'ime ya ka e wee nwee ike kpochapụ ụwa n'ihi na mmehie na iru otu na anyaukwu na ogbugbu mmadụ niile ejula n'ụwa nke a bụ nke nua mere mana kedu ihe merenụ ndị mmadụ bidoro na-eri ihe dị ka anụ mana ajụjụ abụrụ chineke ọ gwara mmadụ ka o riwe anụ site n'okike nke mbụ nke a bụ ihe ị ga-eji achọpụta n'onwe gị gụọkwa jenesis isi nke mbụ amaokwu nke iri abụọ na itoolu ebe a ga-akọwara gị ihe ndị ahụ anyị lekwara anya ihe gbasara anụ mgbe e nwechara ihe dị ka mmiri ozuzo nke kpochapụrụnụ elu ụwa niile kedu ihe mezirinụ ndị mmadụ bịara riwe anụ anụ ọbụla nke bụ ọbara nke bụnụ igbuo anụ dịka nwa nke chineke ịbụ ọ bụrụ gị gbuo anụ lee ọbara anụ ahụ abụghị ihe ị kwesịrị isi n'ọkụ rie ọtụtụ ndị mmadụ na-esizi ọbara n'ọkụ eri ọtụtụ ndị mmadụ bụkwana ndị na-abụnụ ha weta ihe dịka ezi ha erie ya akwụkwọ nsọ ọ kwadoro ka anyị riwe ezi ee eh, eh. ezi bụ anụ rụrụ arụ ezi bụkwanụ anụ na-adịghị ọcha ezi na-ebukwa n'ọrịa abịa n'ihe gbasara anụ ahụike mkpụrụ mkpụ ma ọ bụ wọm ndị nke jurunu n'ime ezi abụghị ihe mmadụ ga-elecha anya ga ese ka ime gịnị ka i riwe anụ ezi n'ihi na anụ ahụ adịghị mma na oriri ma ihe niile n'ime izu ụka nke akwa ka anyị mụrụ ihe gbasara nụ ụmụ Izrel nke bụ ntụmaka nke Chineke nyere ha mgbe ha niile si n'ala ijipt pụta kedu ihe chineke si ha ka ha riwe chineke si n'elu zidatara ha ọbụnadị mana nke ha onwe ha na-eri mana ọ gwara ha si na ha erikwala anụ ọbụla nke nwere na abụba ma ọ bụ ọbara jee gonye dị na Levitikọs isi atọ amaokwu nke iri na asaa mana ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa bụ ndị ọ na-abụ ha gechaa ihe ndị a niile a na-ekwu gbasara ahụike ha emewe nke uche ha kwuru ọ bụ otu aka akwụkwọ nsọ gwara anyị ee nwanne m nwoke na nwanne m nwaanyị onye na-ege anyị ntị n'ụbọchị nke taa dịka anyị na-anụla ihe ndị a gbasara ahụike ajụjụ m ga-ajụgo onwe gị bụ kedu ụzọ isi eri nri kedu ụdịrị nri ị na-eri kedu ihe jupụtara na nri ahụ ị na-eri ọtụtụ ndị mmadụ bụ ndị na-adịghị eji arụ ha kpọrọ ihe ọtụtụ ndị mmadụ bụ ndị na-apụsị ebe niile dị iche iche ihe ọbụla ha hụrụ ha erie ha pụta n'okporo ụzọ ebe a na-eghe akara dị iche iche ha atawa mana ị nweghị ike ịjụ onwe gị ajụjụ sị ihe ndị anyị na-eri kedu otu esi kwado ya ebe a kwadoro ya kedu otu ebe ahụ dị onye kwadokwara ya kedu otu onye ahụ dị n'onwe ya ọtụtụ n'ime anyị bụ ha pụta n'ezi ihe ọbụla ha hụrụ ha erie ọtụtụ ndị bụkwanụ ndị ọ na-abụ ha chọọ iri ihe ma n'ezi ma na ime ụlọ ha ike ha ga-eji asapụ aka ha agaghị adị ha ha ga-eburu aka ahụ otu ahụ rie ihe ọbụna dị ebe ndị na-arụ ụlọ ma ọ bụ ndị na-arụ ọrụ ọbụla na-akpọ ọrụ jọb nke a ka ị ga-ahụta na ọtụtụ n'ime ha bụ ihe ọbụla ha wetara eziokwu ha fee aka na mmiri kparakpara ebido eriwe ọtụtụ n'ime ha ga-ejikwana ihe hichaa aka ha ma ọ were akwụkwọ ọhịa hichacha aka ha bido riwe ihe ahụ ị maghị na ọ bụ ọrịa ka ị na-erinye onwe gị n'ime ahụ ọtụtụ ndị mbụ nne taa bụ ndị ọ na-abụ ha hụ ụmụ ha ebe ha na-afịọtagharị aka na-etinye n'ọnụ ha si hapụ ụmụaka na ọ bụ ụmụaka ka ha bụ na ihe ha na-eri agaghị egbu ha onye gwara gị na ihe ụmụaka na-eri ugbo agaghị egbu ha ị leela anya ị gaala n'ụlọ ọgwụ dị iche iche ebe a na-edote ụmụntakịrị ya bụrụ na enweghị ụmụntakịrị na-arịa ọrịa n'ebe ahụ gịnị mere ị ga-elekere onwe gị anya gịnị mere ị ga-elezi ezinụlọ gị anya gịnị mere ị ga-ama ụdịrị ihe ị ga-eri ọtụtụ ndị nne bụ asị ha ji ahịa ha jerute n'ahịa ha agaghị ele ọnọdụ nke ihe nri ha na-azụrụ ihe ha ga-ekwu ọ bụ gịnị na esi ya n'ọkụ anwụrụ ọkụ ga-ekpogbu ya ọkụ ga-ekpogbu ya ime ahụ anyị ga-ekpogbu ya kedu ihe ọ ga-ekpogbu ịmakwa na enwere ụmụ ruru ọrịa ndị nke anya na-adịghị ahụ nke ga-abụ na ha banye gị n'ime ahụ eziokwu ha ga-amụba wee bido onye onye ahụ nsogbu n'ime ahụ kedu ihe anyị na-akọwa n'ụbọchị nke taa ihe anyị na-akọwa bụ mmadụ ịkpachara anya mmadụ ịkpachara anya leba anya n'ụdịrị nri ọ na-eri nutrishọn ihe ndị a bụ ihe dị oke mkpa ọtụtụ ndị mmadụ na-abụ ha garute ha chewa mgbe a ga-erecha ihe ha bịaziri azụrụ nke erefọrọ erefọ mgbe ahụ ijiji na ihe niile ebechala n'ihe ndị ahụ ọ bụ na otu aka ekwesịrị kwesịrị iji dị ndụ ọ bụ na otu aka ka e kwesịrị iji rie ezigbo nri ọ bụ na otu aka ekwesịrị iji mee ka ihe niile nke nọ anyị n'ime ahụ wee rụọ ọrụ dị ka otu o kwesịrị ọ bụrụ ka bido n'ụbọchị nke taa lekụrụwa onwe gị anya mana nwa ụdịrị ihe ị na-eri echeghị m na ị ga-adaba n'ọnwụnwa nke ịrịa oke ọrịa mgbe ọbụla mgbe ọbụla ọtụtụ n'ime anyị na-abụ anyị jee ghọta ihe dịka oroma maọbụ ihe dịka mango maọbụ ihe dịka gova maọbụ ihe dịka pọpọ ma ọ ga abụla mkpụrụ osisi dị iche iche apụl ọtụtụ ndị mmadụ anadịghị achọ iji anya ahụ ebe a sara ya mmiri ebuteghala ya ha eriwela wom wom ihe dị otu a adịghị mma matakwa na ọtụtụ ihe ndị a nọ n'elu bụkwa ka ụmụ ruru ọrịa na-ebekwasị ya n'elu bụkwa ka ụmụ ruru ahụhụ na-arị ha gị onwe gị ịma na ahụhụ nke bụ nke ibute gị tinye n'ọnụ gị wọm gị rie ya ị nakwa na-ajụ onwe gị ajụjụ sị ọ bụ irie ihe a mgbe ị sara ya mmiri ọ ga-adị gị na mma ka ọ bụ na ọ ga-adị ahụ gị mma ọtụtụ ndị mmadụ bụ n'ihi enweghị ndidi ọtụtụ ndị mmadụ bụ n'ihi ha ahụghala nri ha ga-achọ iruwe ya ozigbo ozugbo ihe dị otu a adịghị mma ihe ndị a nwechara mmetụta ọ na-emetụta anyị n'obi ya mere gị onye na-ege anyị ntị nwoke nwaanyị onye ukwu onye nta mata na izu ụka anyị akọwala gị ihe gbasara na otu ị ga-esi nwee ike mee ka ahụ gị wee dị mma otu ị ga-esi nwee ike mee ka ihe ị na-eri bụrụ ihe ọ ga-abụ ewepụta ya esichaa ya irie ya ya adịghị mma n'ahụ ọ bụghị ebe ọ bụla ị hụrụ ihe ga-ezụrụ ga-eri ya matakwana anyị agwala gị otu ị ga-esi mee ka ebe ị na-eme ihe ka ọ dị ọcha ọtụtụ ndị mmadụ bụ ha weta ite efe ya mmiri esikwasa n'ọkụ eweta ngaji asa ya mmiri ewere ya mewe ihe ị nwekwana ike ịkpachara anya were ncha na sapụ na ihe ndị ọzọ sapụ ụmụ ruru ihe ndị a ekwuo oge ese na ọ bụ n'ime ahụ gị na ọ bụkwa gị onwe gị bụ onye ji ya mee ihe n'oge gara aga ihe ndị a bụcha iwu nke anyị kwesịrị idobe n'ihe gbasara na ahụike anyị n'izu ụka abụọ na-abịa abịa anyị ga-agakwa n'iru ikwupụta ihe gbasara ahụike anyị a ebe gị onwe gị ga-ele anya n'ihe gbasakwaranụ bụla dị ndụmọdụ nke e nyere ihe gbasaranụ otu anyị ga-esi na-eri ihe ma ị na-eme nke a ana m arịọ ka onye nwe gozie gọzie gị mee ka ezinụlọ gị dị ọcha mee ka ụmụ gị dị ọcha mee ka di gị dị ọcha mee ka nwunye gị dị ọcha n'ihi na ebe ọ bụla dị ọcha ga-abụ ebe ga-adị mma n'obibi cheta o na ndụ adịghị abụọ ndewonu imeela nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nke ahụike nke taa uche na betel anyị na-asị ka na ya chineke bara gị ụba n'aha jizọs amen ka anyị dịredu mgbe anyị ga-anụ abụ ọma mgbe niile na-eme Central District unu emeela n'abụ ọma nke unu nyere anyị ekpere anyị bụ taa ngọzi Chineke dakwasị unu amen ugbu a ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke chukwu na-enye arụkwe ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ udo dịrị unu ndị na-ege anyị ntị anyị abịala ọzọ n'oge nke a ịnụ okwu agbamume nke na-enyere anyị aka n'ime ndụ tupu anyị aga n'ihu ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe bịa nọnyere anyị ma meghee ntị anyị ịnụ a na-enye ndụ ma tinye ya n'ime ndụ anyị n'aha Jizọs Amen. n'ụbọchị taa anyị ga-elenye anya n'isiokwu nke si usoro nke ije ozi nke ndị mbụ na ndị ugbu a usoro nke ije ozi nke ndị mbụ na ndị ugbu ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị si n'akwụkwọ Mark isi iri na isii amaokwu nke iri na ise ọ si otu a o wee sị ha gaanụ n'ụwa niile kwusaranụ ihe niile ekere eke ozi ọma nke m n'ime izu a anyị na-eleba anya n'isiokwu si ịbụ ezi nwa Chineke anyị hụrụ si na mgbe mmehie batara n'ụwa Chineke tọrọ ụkpụrụ site na ịgwa Abraham ka o bie ndị niile na-eso ya ugwu nke ahụ wee dịrị na-abịa anyị kọwakwara ihe abụọ nke dị na ibi ugwu ibi ugwu nke elu ahụ nke dịrị naanị ụmụ nwoke na ibi ugwu nke ime mmụọ nke dịrị mmadụ niile ihe duru anyị bata na oge nke iwu iri dịka ndị mmadụ na-aba dịka kraịst chineke chọrọ ime ka obodo Izrel mezue nkwa ahụ o kwere abraham ya enye ha iwu iri site na iwu iri anyị batara na ije ozi nke kraịst n'ime ụbọchị taa anyị ga-ehosi na mgbe kraịst jesara ozi n'ụwa dịka chineke mgbe ọ na-aga ịla n'eluigwe mgbe kraịst jesara ozi n'ụwa dịka ụkpụrụ chineke si dị n'ihi na chineke emeghị ya na ọ ga-ịnọ n'ụwa ruo ebighị ebi n'ihi mmehie ka dị n'ụwa mana ọ bịara ịbụ imezi ihe ụzọ a ga-esi wepụ mmehie na ikpete maazụ ka ụwa wee dị dị ka ọ dị na mbụ mgbe ọ na-ala n'eluigwe o hiwere ụkpụrụ n'ihi na mgbe ọ na-eje ozi n'ụwa ọ kpọpụtara mmadụ iri na abụọ ndị ikom iri na abụọ ya ezinye ha ihe na ihe dịka afọ atọ mgbe o jizichaa ha ihe n'ala eluigwe ya were ike nke ije ozi nyefee ha ma gọzie ha ọ gọziri ije ozi ndị a ọ kpọpụtara gọzie ije ozi ndị ga-ege ntị n'okwu ha ma werekwa ozi a gagharịwa n'ụwa niile dịka ebe anyị gụpụtara n'akwụkwọ nsọ ọ sị ha gazuo elu ụwa niile ma zie oziọma nke a olee ihe bụ oziọma a na nkwa ahụ Chineke kwere na Jenesis isi atọ amaokwu nke iri na isii emezuola amụọna Kraịst dịka Matiu isi mgbe amaokwu nke iri na otu gbara ama ya n'ihi na Matiu si ọ ga-amụpụta nwoke ya onwe ya ga-azọpụta ndị nke ya na mmehie ha niile ugbu a kraịst anwụọna zọpụta anyị n'ime mmehie anyị o meela ka olileanya anyị nke ndụ ebighị ebi bụrụ ihe dị ire ya eme ka ije ozi a ma ọ bụ ime ka okwu a saa mbara bụrụ ihe o tifere n'aka ndị mmadụ si ha na-aganụ mmụọ chineke ga na-edu unu n'ihi na ọ gwara ha sị ọ bụrụ na m laa aga m ezite onye nkasi obi nke bụ mmụọ nsọ ọ ga-anọgide n'etiti unu ruo mgbe niile n'ụbọchị taa dịka kraịst si iwe ụkpụrụ nke ije ozi site na oge mbụ mgbe ọ na-ala rute ugbu a o mere ya ka a na-ekwu okwu gbasara kraịst nye mmadụ niile na-eku ume nye mmadụ niile bi n'ụwa ma ị bụ onye isi ojii ma ị bụ onye isi ọcha n'asụsụ niile nke ị na-asụ n'ime ụwa kraịst mere ka okwu chineke nzọpụta nke sitere na chineke n'ime kraịst rutere mmadụ niile o mere ya ka ọ bụrụ ihe mmadụ niile ga-anabata n'ihi na dịka anyị bidoro n'ụbọchị mbụ na-ekwu anyị na-ahụ na ọgbaghara dị n'ime ụwa ọgbaghara dị n'ime ụwa bụ na ụfọdụ na-ege Chineke ntị ụfọdụ na-ege ekwensu ntị mana otu ihe were anyị anya n'ime ihe niile nke a bụ ọgbaghara n'ime ụwa ndị niile na-ege ekwensu ntị n'ihi na ekwensu akwadola ya nye mbibi akwadola ya nye ọnwụ ndị niile na-ege ya ntị ga-esokwa nwụọ ọnwụ ma laa n'iyi mana n'ihi kraịst abịala n'ụwa nwụọ ọnwụ ma nwee mbilite n'ọnwụ na-enwe ndụ n'ụbọchị taa ndị niile nke na-ege kraịst ntị ọ bụrụ di na ha ga-anwụ ọnwụ nke a na-ele anya ha ga-ebili ka otu ihe gbuo anyị anya n'ụbọchị taa ọ dịbeghị onye nwụrụ ọnwụ akwụkwọ nsọ kpọrọ ihe a na-eme ugbu a ihi ụra n'ihi na mgbe a na-akpọ ya ọnwụ ọ na-eme ka ndị mmadụ ghara ị na-akọta ihe a na-ekwu okwu ya ọnwụ kraịst bịara nwụọ bụ ọnwụ ebighị ebi nke mmadụ kwesịrị ịnwụ n'ihi na o meghị mmehie chineke agaghị ikwe ka onye mmehie nwụọ ọnwụ n'ihi ya ka o ji mee ka ndị niile ga-aba n'ime kraịst ndị niile ga-anabata kraịst ndị niile ga-ege ntị dị ka ozizi kraịst si dị ga-abụ ndị nwere ndụ ebighị ebi ha hie ụra na oge nke a ha nwere olileanya nke ibilite n'ọnwụ n'ihi na ihe niile edere n'akwụkwọ nsọ na amụma niile nke e buru na-eme ka o wee anya sị na kraịst ga-abịarịrị ọzọ n'ụbọchị ndị ọzọ anyị ga-eleba anya n'ụfọdụ ihe ndị a mana n'ụbọchị nke taa ihe anyị na-eme ka owe anya nye ndị niile na-ege anyị ntị bụ na usoro nke ige Chineke ntị nke Kraịst mere na ka owe anya site n'ozi nke ndị amụma n'ụbọchị taa bụ ihe anyị na-aghaghị ịgbaso anyị kwesịrị ịbụ ndị ga na-ege Chineke ntị ndị ga na-agụ akwụkwọ nsọ anyị ndị ga-ewerechasị onwe anyị nye Kraịst n'ụbọchị anyị niile na n'oge anyị niile mgbe anyị na-eme nke a anyị ga na-egosipụta ịnọnyere kraịst dịka ụkpụrụ ya si dị n'ihi na ụzọ mmadụ abụọ ndị bi n'ụwa otu na-ege chineke ntị otu na-ege ekwensu ntị ndị niile na-ege chineke ntị na-eme ihe ọbụla ọ si ha mee si na mgbe rue na mgbe si na mgbe rue na mgbe n'ụbọchị taa ụzọ ma ọ bụ ihe ọmụma niile nke e kwesịrị ịma nye mgbapụta chineke kpugherela anyị ya naanị ihe ọ na-achọ bụ ka anyị gee ndị na-ezi ozi ọma ntị ma were chasịa onwe anyị nye mmụọ Chineke iji duzie nzọụkwụ anyị mgbe anyị na-enye mmụọ Chineke ohere iduzi nzọụkwụ anyị anyị ga-enwe olileanya nke inwe ndụ ebighị ebi nke bụkwanụ isi ihe anyị ji na-adị ndụ n'ihi ya n'oge nke a ka anyị hụdata isi ma rịọ Chineke ike nke mmụọ nsọ ya nna anyị nke bi n'eluigwe imeela n'ihi ụbọchị taa na n'ihi ihe ọma niile nke ị na-emere anyị site n'okwu gị kwee ka anyị bụrụ ndị ga-anabatacha okwu a n'ime obi anyị niile ma were ya mee ihe n'ime ndụ anyị n'aha Jizọs amen onye ọma na-ege ntị a na-ekelela onye mgbasa ozi arụkwe chukwu na-enye onye mere ka anyị mara na Chineke nwụrụ n'ihi gị Chineke nwụrụ n'ihi m ka anyị mee ihe ọma ka anyị mee ihe ga na-atọ Chineke ụtọ n'ụbọchị niile nke ndụ anyị Chineke ga-agọzi anyị Chineke anyị na-arịọ gị ka ị nọnyere nwa gị nwoke Chukwu na-enye arụkwe ka ịhụnanya gị ka amamihe gị na nchebe gị nọnyere ya ruo mgbe ebighị ebi amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo